AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa bịala ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ka onye nwe m nọnyere gị nwanne m nwoke nwanne m nwaanyị n'ezie eji m obi ụtọ na-anabata gị n'ihi na ka anyị na-amalite ịtụgharị uche n'okwu nke ezinụlọ n'ụbọchị taa ana m asị ka amara onye nwe m bụrụ nke gị isiokwu anyị n'ụbọchị taa bụ nke na-asị ilu ndị Jaman ilu ndị Jaman ndị Jaman na-atụ ilu ha asị ajụkwala onye isi nke bụ ezi ụzọ ajụkwala onye isi nke bụ ezi ụzọ aga m asị na ilu a dabara adaba olee otu isi ajụ onye isi nke bụ ezi ụzọ onye isi ọ maara nke bụ ụzọ ka ọ fọ ịchọta nke bụ ezi ụzọ onye mụ na ya na-ezukọ ajụkwala onye isi nke bụ ezi ụzọ ndụ mụ na gị na-ebi n'ụwa dịkwanụ ka ekwentị nke onye ọ bụla na-akpa na-agagharị mgbe ị na-apị akara nke ekwentị gị pịa akara nke ekwentị na-amakọghị na onye ị na-akpọ ị ga-esi aṅa akpọta onye ahụ ọ bụ mgbe ị kpọrọ ezi akara nke ekwentị ahụ ka ị ga-enwe ike ruo onye ahụ ị na-achọ ka gị na ya wee kwue okwu gịnị ka anyị na-ekwu okwu ya onye bụ onye isi onye ahụ ọ dịghị ihe ọ maara gbasara mkpa gị nke a pụtara na onye ahụ bụ onye isi nye nramahụ gị ọ pụghị igboro gị ya eleghị anya ya bụrụ onye ilere anya ịpụrụ pụrụ ịnweta inye aka n'aka ya ma n'ihi na ọ maghị ihe ị na-ekwu ihe ị na-achọ edoghị ya anya ị gaghị enweta enyemaka o kwesịrị ka mgbe ị nwere mkpa ị ga-achọ onye pụrụ inyere gị aka ọ bụ onye dị otu a ka ị ga-agakwuru ma nweta enyemaka dịka anyị kwuru n'ụbọchị gara aga mgbe ilere mmadụ anya sị na ị pụrụ ịnata enyemaka site n'ebe onye a nọ eleghị anya ga-aga ruo nwee mkpọchụ iru onye ahụ asị ọ dịghị inye aka ịpụrụ inweta n'aka m onye ahụ ma ilechala ya anya ya bụrụ na ọ pụrụ inyere gị aka dịka ntụgharị uche anyị n'ụbọchị taa si wee dị eleghị anya onye ahụ achọ ọganiru gị ọ chọghị ọganiru ezinụlọ gị ọ chọghị ọdịmma gị ana m echeta emere ka anyị mata sị na ọ bụrụ na onye asị ọ dịghị ọ pụtara na ọ dịghị ebe a ga-enweta onye ga-asị ee aga m enyere gị aka n'ọnọdụ dị ka nke ihe niile dabere n'ubu gị isi Chineke lekwa ya ka o ji dị mkpa onye mụ na ya na-atụgharị uche na ị ga-abụ onye ga-enwe ntụkwasị obi onye ga-ewepụ ihere onye obi ga-aka mgbe ọbụla ị chọrọ ịrịọ arịrịọ ikwetasị na ihe a m na-achọ aga m achọta ya lee ụmụaka anyị ọ dị ihe ụmụaka anyị chọrọ ha anaghị anata n'aka anyị bụ ndị nne na nna ụmụaka maara ka esi arịọ arịrịọ ọ daba n'ibe akwa ha ga-ebe akwa ma nweta ihe ha chọrọ gị onye mụ na ya na-atụgharị uche ya ka o ji mkpa ntachi obi na-eri arịrịọ ihe ahụ ị na-achọ chọsie ya ike ihe dị mkpa bụ n'ikpeazụ nke mgbalị gị niile ị nwetara ihe ị chọrọ cheta na akwụkwọ nsọ emeela ka anyị mata sị na onye ọ bụla nke na-arịọ ga-arịọta ị ga-esi aṅa mee ka ọchịchọ gị na ntụkwasị obi gị ghara ịlụpụtara gị ezi ihe ya mere o ji dị mkpa na ị kwesịrị ịrịọ n'ihi na ọ bụrụ na ịrịọghị onye ọzọ ga-arịọ ele anyị ga-anọkwa ebe ahụ ya arịọta ọ ga-amasị m n'ụbọchị taa tutu ga-ewere mkpa gị gachie onye ọbụla n'iru buru ụzọ kọsara ya nna gị nke bi n'eluigwe n'ihi na ya onwe ya dozie gị ụzọ ọ ga-agbakwa ndị ahụ bụ ndị isi ndị na-enweghị ihe ha pụrụ imere gị ndị ahụ na-achọghị ọganiru gị chetakwa na emeela ka anyị mata sị na ọ dị mgbe Chineke ga-arịdata igbo mkpa anyị ọ bụ site na ọlụ aka ya ka ọ ga-esi mee ka ihe ọ bụla nke ị na-achọ rue gị aka m na-asị gị n'ụbọchị taa ka ị na-akọsara Chineke mkpa gị Jehova ga-eme ka ị nweta ọsịsa Jehova ga-eme ka ị nweta ogbugbo Jehova ga-adọpụta gị n'aka ndị kpuru ìsì mgbe ị na-eme nke a ka onye nwe m nọnyere gị bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke chọrọ ka anyị leba anya biko rute anyị nso n'ụzọ dị otu a Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria email anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụkwanụ gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke a 07063637224 7224 oge a ka anyị ga-eji wee abụ dị iche ma nabatakwa onye mgbasa ozi onye anyị na ya ga-atụgharị iche ma nyochaa akwụkwọ nsọ n'ụbọchị taa Jehova ozi dịrị gị ọ bụ ihe nṅụrị ọṅụ na Chineke dotere anyị ndụ ruo taa ya mere ugbu a bụ oge dị mkpa anyị ngaji ịnụ okwu Chineke ya mere tọọ ntị gị n'ala hapụ redio gị n'ebe ahụ kpọta ezinụlọ gị bịa nụrụ okwu a dị mkpa ka ị na-eme nke a ka ngọzi nke onye nwaanyị binyere gị n'aha Jizọs amin taa o nwere isiokwu dị mkpa nke anyị ngaji ilebara anya na nkeji ole na ole isiokwu ahụ si ihe kachasị mkpa na ndụ gị ihe kachasị mkpa ị jụọla onwe gị sị kedu ihe kachasị mkpa na ndụ gị ọ bụ ego ọ bụ ụgbọala ọ bụ ihe a ga-eyi eyi ọ bụ ihe a ga-eri eri akwụkwọ nsọ ga-eme ka ị mata ihe kachasị mkpa ihe kwesịrị ịma ihe kwesịrị ime ya mere tọọ ntị gị n'ala ka anyị nụrụ okwu a ka anyị hụdata isi tutu anyị aga n'iru jehova nke ọsọ niile nke ndị agha anyị na-asọpụrụ gị na-atụrụ gị mma mma bịa meghee anya anyị meghee ntị anyị meghee obi anyị ka anyị wee nụrụ ma hụ ihe ahụ nke kachasị mkpa n'ime ndụ anyị n'aha jizọs amen soro m nweta akwụkwọ nsọ gị ka anyị jee n'akwụkwọ onye mkpokọta eklesiastis isi iri na abụọ amaokwu nke iri na atọ akwụkwọ eklesiastis ọ dị na agba ochie tutu ga-enweta akwụkwọ abụ nke abụ akwụkwọ eklesiastis isi iri na abụọ amaokwu nke iri na atọ gịnị ka ebe ahụ na-asị ka m gụọ ya n'ebe a ọ sị ka anyị nụrụ nkwubi okwu a niile tụọ egwu Chineke debekwa ihe niile o nyere n'iwu n'ihi na nke a bụ ọlụ mmadụ niile ị nụrụ ihe ebe a na-ekwu n'ihi na nke a bụ okwu ahụ ama n'ihi na nke a bụ ọlụ dịrị mmadụ niile n'ihi na ọlụ a bụ Ọlụ ọbụla nke Chineke ga-eme ka ọ ga-aba n'ikpe, n'ihi na ọlụ ọbụla ka Chineke ga-eme ka ọ baa n'ikpe, ya na ihe ọbụla zoro ezo ma ọ bụ ezi ihe ma ọ bụ ihe ọjọọ. Okwu Chineke okwu na-enye ndụ, okwu na-enye mgbamume. Akwụkwọ nsọ na-eme ka ị mata n'ebe a na otu ihe kachasịrị mkpa n'ọbụ ka anyị tụọ egwu Chineke debe ihe niile o nyere n'iwu gịnị bụ ịtụ egwu Chineke bụ mgbe ị nụrụ aha ebe a na-akpọ aha Jizọs gị gbazi otuo n'ime ụlọ gị mba na ọnwa ihe akwụkwọ nsọ na-ekwu akwụkwọ nsọ na-ekwu ka anyị tụọ egwu Chineke bụ idebe ihe niile o nyere n'iwu ọwụ ya wụ nkọwa o nyere n'ebe a n'ihi na onye nwaanyị bụ Chineke adịla mbụ gbara mmadụ ama si na ihe mmadụ ga-eme na ihe mmadụ na-agaghị eme ọbụladị n'ezinụlọ anyị o nweghị ezinụlọ ọbụla na-enweghị ihe mmadụ ga-asị nwa ya ị ga-eme ihe a ma ọ bụ na ị gaghị eme nwere ntụziaka ga-asị ime ihe a a ga-ama gị ikpe ọnwụ na emeghị ihe a onwe onye ga-ama gị ikpe ọnwụ otu ọ dị n'ebe chineke onye kere eluigwe n'ụwa onye mgbara ama n'akwụkwọ detronomi kwekwe ya n'akwụkwọ ọpụpụ isi iri abụọ ọ gụsịrị ihe ndị a niile si ma anyị enwere chi ọzọ tinyere chineke ma anyị emela onwe anyị apịa na apịa na odide nke ụdị ọbụla n'elu nke dị n'ụwa n'okpuru maọbụ nke dị n'oke osi maọbụ nke dị n'okpuru ụwa ọsọ ma anyị akpụkwala isi ala nye a ma anyị efekwala nwa ofufe n'ihi na chineke wu chineke onye kere gị na oyi ya gịnị mere ị ga-esi akpụ isi ala nye arụsị gịnị mere ị ga-esi kpụ isi ala nye ihe apịrị apị onye nwaanyị si sị ma anyị emekwala ihe dị otu ahụ ya ọsịkwa ma anyị ewela aha jehova bụ chineke eme ihe efu o nwere mgbe mmadụ ga-asị tie ime gị esi jizọs e, obere ihe mmadụ ga-agwa ah, ihe sị a jizọs ye ị na-eji aha jehova bụ chineke onye kere ihe niile eme ihe ọ bụladị gị onwe bụ mmadụ o nwere mgbe mmadụ ga-akpọgide ha ga-esi gịnị ka ị na-akpọrọ m ka ụfọdụ chineke onye kere eluigwe n'ụwa ya mere ọ sị ma anyị ejila aha jehova chineke eme ihe efu ya ekwukwe ọzọ ya ọsị ma anyị cheta ụbọchị izu ike doo ya sọ ụbọchị isii ka anyị ga alụ ụlọ ma jụọ ozi niile ụbọchị nke asaa bụ ụbọchị izu ike nke jehova na ị gaghị eji ozi ọbụla n'ime gị onwe gị nwa gị nwoke nwa gị nwaanyị oru nwoke na oru nwaanyị na ọbịa nke n'ọnụ ụzọ amaghị ya mere ebe ọ na jeova bụ chineke kere eluigwe n'ụwa n'ụbọchị a ya bụrụ ụbọchị dị nsọ gịnị mere ị ga-eji gaghị efe ofe n'ụbọchị ahụ ọ dịghị mma onye nwe anyị sị ma anyị egbula mmadụ ma anyị akwala ma anyị ezula ori ma anyị emela anyị ukwu ma anyị agbala ama ụgha gbagide mmadụ ibe anyị ihe ndị ya wee iwu chineke m wepụtara lee ma ọ ga-adịrị mmadụ na mma ka agbata mmadụ na chineke dịrịkwa na mma ọ bịawa ihe onye mkpokọta na-asị ebe a ma anyị nụrụ nkwubi okwu a niile na ihe kachasị mkpa na ndụ gị ọ nwụghị ihe ndị ị na-achọ ọnwa eziokwu na ihe ndị ahịa ị na-achọ na mmadụ chọsiri ya ike dịka mmadụ ọnwụ kama onye nwaanyị si na ihe kachasị mkpawo ma anyị tụọ egwu ya debe ihe niile o nyere na nke a bụ ọnụ rere mmadụ niile o onye nkarịrị iwu a chineke nyere onwe onye ọwụ gị onwe gị akarị ya bụ onwe m akarị ya mere ka anyị rubere chineke isi mee ihe ndị ya niile ọ sị ma ị mara gị onwe gị ma onwe m na ihe ọ bụla anyị na-eme ihe ezoro ezo ma ọ wụ ihe ọjọọ ma ọ wụ ihe ọma ọ sị na ihe ndị ahụ ga-aba n'ikpe ọ bụrụ na ihe ndị a ga-aba n'ikpe ọ dịkwa mma ugbu a ka isepụ aka na njọ n'ihi na njọ na-eme mmadụ ife ọ dị mma ka isepụ aka na njọ n'ihi na njọ ndị a ka chineke kpọrọ asị ihe ndị a na-akụsịala n'okwu iwu ya jehova bụ chineke nke ụsị niile nke ndị agha bụ onye mere eluigwe na ụwa sị ma anyị debe ihe niile o nyere n'iwu ma sọpụrụ ya ime ihe dị otu ahụ onye nwaanyị ga-agọzi gị ime ihe dị otu ahụ ọ ga-adịrị gị na mma ime ihe dị otu ahụ ilekwa anya n'obodo nsogbu agaghị adị ihe na-ebute nsogbu n'obodo bụ ndị mmadụ na-eme ihe a sị ha emela ihe ndị nọ n'ọchịchị ihe ndị a ha sị emee ọnwụ ihe ọnwụ n'ime ihe ndị ahụ nsogbu agaara adị ọwụ na ime ya ọwụ ebe nsogbu ga-adị ya mere jehova bụ chineke gị na-asị ka ị nụrụ ihe kachasị mkpa taa ihe a kachasị mkpa ọ sị ma ime ọwụ ka anyị debe iwu ya tụọ egwu ya sọpụrụ onye nwaanyị rubere ya isi irubere onye nwaanyị isi ọ ga-adịrị gị na mma n'ihi na akwụkwọ jọn isi iri na anọ amaokwu nke iri na ise o nwere okwu onye nwaanyị kwuru n'ebe a ọ ọ bụrụ na ị hụrụ m n'anya debe ihe niile m nyere n'iwu Ihe ekwukwu okwu na akwụkwọ Jọn ahụ isi iri na ise amaokwu nke iri na anọ site na nke mbụ Jọn isi iri na anọ amaokwu nke iri na ise nke abụọ ya na-awụ Jọn isi iri na ise amaokwu nke iri na anọ ọ sị unu bụ ndị enyi m ma ọ na-edebe ka ha raba ihe niile m hụrụ n'anya Jọn nke mbụ isi abụọ ọ sị na onye nke na-asị amawom ya amawom ya amawo m ya ma ọ dịghị edebe ihe niile m nyere n'iwu ọ sị na onye ahụ bụ onye ụgha na eziokwu adịghị n'ime ya tụlee onwe gị mara ma ị na-atụ egwu chineke tụlee onwe gị mara ma ị na-eme ihe ahụ ọ sị na ọkachasị mkpa tụlee onwe gị mara ma ị na-asọpụrụ chineke tụlee onwe gị n'akwụkwọ iwu ndị ahụ anyị gosiri iwu jehova bụ chineke ọ na-anọ site n'ọgbọ ruo n'ọgbọ iwu ahụ awụ nke ndị juu ọwụ nke ndị jental ọ bụ iwu nke jehova bụ chineke onye kere eluigwe na eluigwe n'ụwa gị onwe gị gụnyere n'ihi na ihe akwụkwọ nsọ gwara anyị na akwụkwọ abụọma isi iri abụọ na anọ ọ sị na jehova nwa ụwa na uju ya na ihe niile ndị n'ime ya gị onwe gị nọ n'ime ụwa ma onwe m nọ n'ime ụwa ọ bụ na ị ka nọ n'ụwa ruo taa mana ọwụ jehova nyere gị na ọ na-ele gị anya n'aka ka irube isi na iwu ya ka idebe ihe niile o nyere na iwu ya mere ka anyị sọpụrụ onye nwaanyị anyị chetakwa na ebe anyị nwere ihe ọgụ anyị wụ n'akwụkwọ eklesiastis isi iri na abụọ amụkwu nke iri na atọ anyị agụọkwa n'akwụkwọ ọpụpụ isi iri abụọ ebe onye nwaanyị mere nkọwa ndị ya si ma anyị rubere ya isi na iwu ya anyị mee otu ahụ na ọ ga-adịrị anyị na mma ana m arị onye nwaanyị ya gọzie gị ka ị na-erube isi na iwu ya ya gọzie gị ka ị na-atụ egwu jehova ya gọzie gị ka ị na-asọpụrụ ya ka ọ dịrị gị na mma n'aha jizọs kraịst bụ onye nwaanyị amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ezi enyi m ọma na-ege ntị ohere ọma ka anyị ji na-ekele onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ na-ejikwa otu aka na-ekele ahụrụ eze mma ogoji nwa chineke tere mmanụ onye wetara anyị ozi ọma nke pụrụ iche nke sitere n'ime akwụkwọ nsọ ma na-arịọ ka chineke nọnyere unu ka ịhụnanya ya baru n'ụba n'aha jizọs amen ntị onye mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail awrnigeria at gmail dot onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na nwere ike ịga ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa ndewo